mkpughe isi nke iri na asaa otu mmụọ ozi n'etiti ndị mmụọ ozi asaa ahụ ndị nwere ọkwa asaa ahụ wee bịa wee kpanyere m ụka sị bịaru m ga-egosi gị ikpe nke oke nwaanyị ahụ na-akwa iko onye na-anọkwasị n'ọtụtụ mmiri onye ya na ndị eze ụwa kwara iko emekwara ka mmanya ịkwa iko ya baa ndị bi n'ụwa n'anya o wee bupụ m baa n'ọhịa n'ime mmụọ nsọ m wee hụ nwaanyị ka ọ na-anọkwasị n'anụ ọhịa na-acha uhie uhie nke nwere aha dị iche iche jupụtara na mkwụrụ Chineke nwekwa isi asaa na mpi iri ebokwasịwokwa nwaanyị ahụ akwa ododo na akwa uhie ewere ụkwa ọlaedo na nkume dị oke ọnụ na pil chọọ ya mma o nwekwara iko ọlaedo n'aka ya nke jupụtara n'ihe arụ bụ ihe niile na-adịghị ọcha nke ịkwa iko ya edekwasịkwara rịị aha n'egedege iru ya bụ ihe omimi babilọn ukwu ahụ nne nke ndị na-akwa iko na nke ihe arụ niile nke ụwa m e hụ nwaanyị ahụ ka ọbara ndị nsọ na ọbara ndị ama Jizọs na-aba ya n'anya dịka mmanya mgbe m hụrụ ya o wee ju m anya nke ukwuu mmụọ ozi ahụ wee sị m n'ihi gịnị ka o juru gị anya ma onwe m ga-agwa gị ihe omimi nke nwaanyị ahụ na nke anụ ọhịa ahụ nke na-eburu ya nke nwere isi asaa ahụ na mpi iri ahụ anụ ọhịa ahụ nke ị hụrụ dere ọ dịghịkwa ugbu a ọ gedekwa isi n'abịsị ahụ rigopụta na n'iyi ọ ga-ejukwa ndị bi n'elu ụwa anya bụ ndị a na-edeghị aha ha n'akwụkwọ nke ndụ ahụ site n'oge ịtọ ntọala ụwa mgbe ha na-ele anụ ọhịa ahụ anya na ọ dịrị ọ dịghịkwa ugbu a ọ ga-abịakwa n'ebe a ka uche nke nwere amamihe dị isi ese ahụ bụ ugwu asaa nke nwanyị ahụ na-anọdụ n'elu ya ndị eze asaa dịkwa ise n'ime ha dawo otu n'ime ha na-adị adị onye fọdụrụ aka abịaghị mgbe ọ ga-abịa ọ ghaghịkwa ịnọgide nwoke anụ ọhịa ahụ nke dịrị nke na-adịghịkwa ugbu a ya onwe ya bụkwa nke asatọ o sikwa na asaa ahụ pụta ọ na-alakwa n'iyi mpi iri ahụ nke ị hụkwara bụ eze iri mmadụ ndị aka anataghị alaeze ọbụla ma ha na-anara ike dịka ndị eze ha na anụ ọhịa ahụ otu oge awa ndị a nwere otu alo ha na-ewerekwa ike ha na ịchị isi ha nye anụ ọhịa ahụ ndị a ga-ebu agha megide nwa atụrụ ahụ nwa atụrụ ahụ ga-emerikwa ha n'ihi na ọ bụ onye nwenụ kachasị ndị nwenụ niile na eze kachasị ndị eze niile ndị soro ya ga-emerikwa bụ ndị a kpọworo ndị a ndị kwesịkwara ntụkwasị obi o wee sị m mmiri niile ị hụrụ ebe nwaanyị ahụ onye na-akwa iko na-anọdụ bụ ndị dị iche iche na igwe mmadụ na mba dị iche iche na asụsụ dị iche iche mpi iri ahụ ị hụrụ ha na anụ ọhịa ahụ ndị a ga-akpọ nwaanyị ahụ na-akwa iko asị ha ga-emekwa ya ka ọ bụrụ onye tọpọrọ n'efu bụrụkwa onye gba ọtọ ha ga-erikwa anụ arụ ya rechapụkwa ya n'ọkụ n'ihi na Chineke tinyere n'obi ha ime izu ya na ịgbata otu izu na iwere alaeze ha nye anụ ọhịa ahụ ruo mgbe a ga-emezu okwu niile nke Chineke ma nwaanyị ahụ ị hụrụ bụ obodo ukwu ahụ nke nwere alaeze na-achị ndị eze ụwa